from Friday evening and Sunday and Saturday morning road block anyị na-ahụbeghị mbụ n'Imo steeti anyị ga-ahụcha ebe ha mara akpa aja akpa aja drọn drọn drọn drọn gị chee na ọ wụ original ndị amị ọkwa oh, ashị ihe wu tọks tọks APC n'Imo steeti kpọbatara n'Imo ka eri gị elekshọn a ọrụ ha wit ndị ebube agụ onye ọbụla hụrụ ozi a tụsara m ya n'ihi na otu onye apụtala ikpughe nkata ọjọọ niile bụ nke ọ sị na ndị otu ndọrọ ndọrọ ọchịchị APC na-akpa ndewo gị onye ọma na-ege ntị ma na-ekiri ekiri ebe ị nọ ugbu a bụ na stem.ch asịrị fm onye gị na ya nọkwa taa bụ 042 Solex onye akụkọ ụwa ngwagere akụkọ nke anyị ji wee taa otu nwa afọ Igbo apụtala ma kpughere ọha na eze nkata arụrụ ala niile ọ rụrụ aka nakwanụ mpụ na aghụghọ bụ nke ọ sị na ndị otu ndọrọ ndọrọ ọchịchị APC na steeti Imo na-akpa iji wee tijuo ndị mmadụ anya na ya bụ steeti n'ụbọchị Satọde na-abịa abịa dịka a na-akwado ime ihe ntụliaka onye mere nke a bụ Maazị nso Ụba onye nke ama dịka nso Nkwa bụ otu onye n'ime ndị mgbasa ozi n'ụlọ ozi ndị Ozisa FM ma bụrụkwa onye nọ n'otu ndọrọ ndọrọ ọchịchị Africa Democratic Congress ADC n'aha nkenke wee na-azọ ọkwa ọchịchị House of Representatives nke ndị Mbaitolu Ikeduru Federal Constituency o mere nke a n'otu ihe onyonyo nke o zipụtara site n'ọba ozi efere mba ụwa ya bụ ebe ọ nọrọ kọwaa nkata ole na ole bụ nke ọ sị na ndị otu ndọrọ ndọrọ ọchịchị APC na steeti Imo ji n'aka iji wee mee ka ha konuko ya bụ ntuliaka nke a na-eme ụbọchị Satọde na-abịa abịa ka o siri kwuo ọ sị na ndị otu ndọrọ ndọrọ ọchịchị apc bụ nke gọvanọ hope ụzọdịmma bụ onye isi ha na ya bụ steeti imo ekpobetawala ndị akala ogori ha na ndị akpa obi bụ ndị akwacharala akwa ndị agha obodo naijiria nakwanụ akwa ndị uwe ojii nke a gachinye ha bụ nke ọ ga-abụ ha yie ma mapụta ụbọchị aha a ga-eme ihe ntuli aka ụjọ na ọsọ aba ndị nwe obodo arụ ka ha wee nwee ike nwa ohere wee mee ihe magomago nke ha na-akwado ime na ya bụ ụbọchị a sịla na solex si kama lere onyonyo ya ọ mma eh, igbo chineke kelamacho ezigbo apụlụ iche igbo dị sam ndị ime ụmụnne ee eh, ndị mba itoolu ike duru ụmụnne ee eh, asị mma agbakwa ama adịghị ama ama n'ihi na o ka o si eru ee ndị osochiegbu ee ha abịakwala ọzọ ee na-eghọrị anyị na aka elu 2023 bụ nke gapụtara satọde abalị iri abụọ na ise nke ọnwa anyị nọ n'ime ya otu pati apc na steeti imo ahazichala otu a ga-esi eri ige elekshọn presidential and national assembly elekshons Eh, pati apc nke gọvanọ imo steeti nwe onye ichie aplanụchaala otu ha ga-esi eri ga elekshọn a ee eh, onye ihe o jide mkpa na emere m ka ndị imo mara ọkachasị ndị mba itoolu na ike duru mara eh, patan ha ji chọọ ịbịa ihe mbụ apc Imo steeti na gọvanọ mege bụ ịkpọbata ndị agboro ịkpọbata ndị agboro ime ihe mpọt ndị agha kpọbatara ahụhụ ndị imo ha abatala n'imo adịkwa ama ama ha abatala n'imo steeti and gọvanọ imo steeti chọrọ iri owere zone ọ chọrọ iri gị owere zon elekshọn rige ọlụ zon elekshọn ihe gọvanọ Imo steeti chọrọ imewu orige Owerri zone ya erige ọlụ zon so that ka ọ bụrụ ndị APC APC e ga-enweta mmeri eh, na eh, zonu ndị a mana anyị enyopuole anyị enyopuo n'ihi na ndị nọkwa ebe a na plan ihe a na-agbakwa anyị ihe ha na-eme nke mbụ na ha akpọbatala ndị tọks kwakwa na-efe ndị amị a ga-achịcha ha ha akpọbatala ndị tọks ha akpọbatala ndị tọks many many tọks ndị na-awụhụ ndị imo ha echile steeti dị iche iche edo ha na ihe agbụbatacha ndị ndị na-awụhụ ndị steeti a ihe ha chọrọ imewe ha yi ehefe ndị amị ụbọchị ahụ gị hụcha ma ntụzia extra road block road block a na-ahụbe mbụ anyị ga-ahụ ya from friday evening and sunday and saturday morning road block anyị na-ahụbe mbụ n'imo steeti anyị ga-ahụcha ebe ha mara akpa aja akpa aja drọn drọn drọn drọn gị chee na ọ wụ original ndị amị ọkwa ihe wu tọks tọks apc n'imo steeti kpọbatara n'imo ka erighi elekshọn a ọrụ ha wit ndị ebube agụ ihe a chọrọ imewu ha pụta na pulin butu ha dị ebe ahụ ka ọsọ ọgba aghara and ha ga-ebucha fake beavers na-agagharị they have acquired fake beavers apc n'imo steeti ndị niile zọga ihe azọga n'imo steeti wụ ndị apc have acquired fake beavers so that ebe ige ya ndị a ha ga na pulin butu gbaa kpokpokpokpo mee eburu the original beavers dowe the fake beavers ndị mmadụ eche na Bivas ka nọkwa na Hebrew Bivas when they have already taken the original Bivas drop or fake Bivas achọrọ m ka onye ọbụla nọ na pulling but ka anya kere gị nkọ achọrọ m ka onye ọbụla anya onye ọbụla dị sharp because this is what they want to do ka ha yuzuo ndị tọks ndị a ha chinyechere efe ndị amị on that day ha rute na pulling booth nke ọsọ mee ihe ha mere na nga ọkpala ha mee ha mere na nga ọkpala mgbe e mere rerun election na nga ọkpala onye ha chọrọ ime n'Imo steeti with fake military men ha bịara pulling but ha drọpụọ fake beavers, brew the original beavers. This is their first plan. This is their first and second plan. Then their third plan, again, Wuna had AK, fake 500 naira and 1000 naira notes. APC in State, fake 500 naira and fake 1000 naira notes. Only ọbụla enyere go that day, anakwana ya. Onye ọbụla nyere gị 500 naira, nye 1000 naira note, anakwana ya. Anakwana 200 naira new notes. Anything with new note, don't take it. It is fake. APC in Imo has faked 500, 1,000 and 200 naira notes. Only ọbụla nara na ego dị otu a ijiri ebe ahụ ejide gị ị gaala mkpọrọ ịnara APC ego that day ijiri ebe ahịa ihe na fake and the police jide gị ị ga-aga I want to I want you to know this especially in the Nnebuitolu especially in Nnebuitolu na Ikeduru Nwemne especially in the we are getting more informations. We are getting more informations about uh, the plans of Imo State Governor and the APC to rig the presidential and national assembly elections. These are the things they had to remember. Nkembu, fake military men, Geju, Nimo State, fake military men. They are not military men. They are fake. And how get real, real military? They are fake. They are talks. ha ga-ebucha na moto ahụ ị ga-ahụ ha bụ na hilos ahụ ebichara ha na bọsis ndị anyị ga-ahụ ha na-ebu ha ga-ebucha fake bivas fake bivers ha ga-ebuchi ya na-agagharị so that ha batara pulin but mee gbaa egbe gbokpokpo ndị mmadụ gbaa ọsọ ha dọwa the fake bivers ha bụ buru the original anya kere onye ọbụla nkọ apc recruit chara ndị apc ka ha wụrụ ad hoc staff inec ndị ga-arụ ọrụ that day apc rekrut chara ndị ewu apc members ka ha rụọ ọrụ inec n'ụbọchị ahụ especially ike duru especially na Ikeduru and the some part of Mbaitolu so ndị Itolu na Ikeduru anya kara unu nkọ most of ndị INEC ga-abịa bịa dee ndị APC most of ndị a ga-akpọtawo ndị INEC ma presiding ofisa ma gbogbo tigbo ha niile wụcha members of APC gịnị ka anyị ga-eme aga m na ihe anyị ga-eme ha aga m na ihe anyị ga-eme ha maka na m eh, oge ahụ eji m mm, agbasu ihe erugo oge ahụ eji agbasu agbasu avụ o ruola APC n'Imo steeti ihe ego a gbara ndị INEC ndị APC wụ INEC members ahụ that they should not call result in the polling booth APC n'Imo steeti agbala the APC Who ad hoc staff from the INEC ha gbala ha they should not call the result in the polling units they should not call the result in fact na ha ruo na that polling unit that they should not call number maybe party A nwetara k party B nwetara k party C nwetara k party M nwetara k ha jos kwuo na onye nwetara mmeri iwu Only APC ihe a wo instruction e nyere ndị ad hoc staff the APC a ga-esend to pulin pus ihe m ji agwụ na ihe akụ na ebe ihe ebe ihe si agaga so ha si ha gbakwala rizọt na pulin put naanị ha menshọnụọ na apc kandidate ewiniele ihe ewe ihe imo steeti apc rụga ihe ewe ihe instructions ha nyeke we are getting more informations as we are getting more informations we will be revealing it we will be exposing it. ọkụ ịhụla ya bụ ihe onyonyo onye ụwa ga-enye negara akụkọ ụwa m ịmarala n'etu anyị si eme ya nyere anyị ebumnuche gị etu isi hụ ya bụ ihe onyonyo nke ikiriri ugbu a n'ọkwa kọmentị ka mara uche gị n'ihi na uche onye adịghị ya njọ daalụkwa gị na-eso ebere anyị esonye ekelekwa gị onye asị gị jide ka iji gị ta bụkwanụ mbụ ị na-ahụ ihe onyonyo anyị asị gị nnọọ onye gị na ya ka nọkwa bụ 042 Solex onye akụkọ ụwa n'iru akwụkwọ efere mba ụwa ya mere ọ bụrụ na ka mmere dị gị mma n'obi nwanne biko ọ bụ na Facebook na Instagram ka ị na onyonyo pịara m folo ọ bụ na YouTube ka na-ekiri ya bụ ihe onyonyo pịara m sọskraịb ya na mgbịrịgba anya n'akụkụ ka ị nwee ike na-enweta ihe onyonyo ndị ọzọ ga na-ewetara gị n'ọdịnihu ọ bụ na Twitter ka ị hụrụ ya bụ ihe onyonyo pịara m folo ọ bụ na TikTok itikere m folo ma atọ ọkụma igbo ndị nwe m igbo mụrụ nze m ọzọ ekelekwa m unu onye na-asị na ọ ga na-adịrị unu niile mma ise ngwa tụsawara m ihe onyonyo a hmm? na-atụsara m ya bụ ihe onyonyo na-apịrị m aka na share button ya mara gị mma onye nke m